Luk isi nke iri abụọ o wee rue n'otu n'ime ụbọchị ahụ mgbe ọ na-ezi ndị Juu ihe n'ụlọ ukwu Chineke na-ezikwa ozi ọma na ndị isi nchụàjà na ndị odeakwụkwọ ha na ndị okenye wee guzo ya nso ha wee kwuo si ya gwa anyị ọ bụ n'aha ike gịnị ka ị na-eme ihe ndị a ma ọ bụ onye ka ọ bụ bụ onye nyere gị ike a ma ọ zara sị ha mụ onwe m ga-ajụkwa unu otu okwu unu gwakwa m baptizim nke Jọn o sitere n'eluigwe ma ọ bụ na o sitere n'aka mmadụ ha wee kwurịta n'etiti onwe ha sị ọ bụrụ na anyị asị o sitere n'eluigwe ọ ga-asị n'ihi gịnị ka unu na-eji ikwe ya ma ọ bụrụ na anyị asị o sitere n'aka mmadụ ndị Juu niile ga-eji nkume tụgbuo anyị n'ihi na emewo ka ha kwenye na Jọn bụ onye amụma ha wee za, sị na ha amataghị ebe o sitere Jizọs wee sị ha mụ onwe m agaghị agwakwa unu aha ike m ji eme ihe ndị a o wee malite ịtụrụ ndị Juu ilu a otu onye kụrụ ubi vaịn werekwa ya tinye n'aka ndị ọrụ ubi wee jee ala ọzọ nọdụ oge dị anya n'oge ịghọ mkpụrụ o wee zigara ndị ọrụ ubi ahụ otu oru ka ha wee nye ya mkpụrụ ụfọdụ nke ubi vaịn ahụ ma ndị ọrụ ubi ahụ pịara ya ihe zilaga ya n'aka efu o wee zikwasị oru ọzọ ha wee pịakwa ya ihe mee ya ihe ihere zilaga ya n'aka efu o wee zikwasị oru nke atọ ha wee merụkwa onye ahụ arụ wee tụpụ ya onye nwe ubi vaịn ahụ wee sị gịnị ka m ga-eme m ga-eziga ọkpara m hụrụ n'anya eleghị anya ha ga-asọpụrụ nwa m nke a ma mgbe ndị ọrụ ubi ahụ hụrụ ya ha kwurịta n'etiti onwe ha sị nke a bụ onye nketa ka anyị gbue ya ka ihe nketa ya wee buru nke anyị ha wee tụpụ ya n'azụ ubi vaịn ahụ gbue ya gịnịkwa ka onye nwe ubi vaịn ahụ ga-eme ha ọ ga-abịa laa ndị ọrụ ubi ahụ n'iyi werekwa ubi vaịn ahụ nye ndị ọzọ ma mgbe ha nụrụ ya ha sị Chineke ekwela ma o lere ha anya sị gịnịkwa bụ ihe a nke e deworo n'akwụkwọ nsọ nkume nke ndị na-ewu ụlọ jụrụ nke ahụ ka e mere isi nkuku ụlọ a ga-etiwasị onye ọbụla nke dakwasịrị nkume ahụ ma onye ọbụla ọ ga-adakwasị ọ ga-efesa ya ka uzuzu ndị ode akwụkwọ na ndị isi nchụaja wee chọọ ụzọ ịtụkwasị ya aka n'otu oge awa ahụ ma ha tụrụ egwu ndị Juu n'ihi na ha maara na ọ tụrụ ilu a imegide ha ha wee chee ya nche wee zipụ ndị nledo ndị mere onwe ha dị ka ndị ezi omume ka ha wee jide ya n'okwu ọnụ ya ịrara e ya nye n'aka ọchịchị na ike nke onye isi ha wee jụọ ya sị onye ozizi anyị amatawo na ị na-ekwu na-ezikwa ihe ziri ezi na ị elekwa mmadụ anya n'iru kama ị na-ezi ụzọ Chineke n'eziokwu o ziri ezi na iwu ka anyị tụọ ụtụ nye Sisa ma ọ bụ na o zighị ezi ma ọ matara aghụghọ ha wee sị ha gosinụ m otu shilling onyinyo na ihe ndekwasị nke onye ka o nwere ha si. nke Siza o wee sị ha ya mere nyeghachinụ siza ihe nke siza nyeghachikwanụ chineke ihe nke chineke ha enweghịkwa ike ijide okwu ya n'iru ndị juu ọzịza ya wee ju ha anya ha wee kpuchie ọnụ ha ụfọdụ n'etiti ndị sadusi ndị si na mbilite n'ọnwụ adịghị wee bịakwute ya ha wee jụọ ya sị onye ozizi Moses dere akwụkwọ nye sị na ọ bụrụ na nwanne nwoke onye ọbụla nwụa mgbe o were nwunye ma onye ahụ enweghị nwa ka nwanne ya nwoke kwuru nwunye ya mee ka mkpụrụ topụtara nwanne ya ya mere ụmụnne ndị ikom asaa dị nke mbụ lụrụ nwunye wee nwa na-enweghị nwa nke abụọ kwa nke atọ wee kwuru ya otu ahụ ha asaa arapụghị ụmụ wee nwa mgbe ha niile gwụsịrị nwaanyị ahụ Nkwara ya mere na mbilite n'ọnwụ nwunye onye n'etiti ha ka ọ ga-abụ n'ihi na ha asaa were ya na nwunye Jizọs wee sị ha ụmụ nke oge a na-alụ nwunye a na-enyekwa ha n'ọlụlụ di ma ndị a gụrụ na ha kwesịrị iru oge ahụ na iru mbilite n'ọnwụ ahụ bụ isi na ndị nwụrụ anwụ bilie ha alụghị nwunye enyeghịkwa ha n'ọlụlụ di n'ihi na ha apụghịkwa inwe ọzọ n'ihi na ha na ndị mmụọ ozi ra ha bụkwa ụmụ Chineke ebe ha bụ ụmụ mbilite n'ọnwụ ahụ ma ọbụna Moses gosiri na a na-eme ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie na-ekwu n'ime ebe edere okwu banyere osisi nta mgbe ọ na-akpọ onye nwe anyị Chineke nke Abraham na Chineke nke Isaac na Chineke nke Jekọb ma ọ bụghị Chineke nke ndị nwụrụ anwụ kama ọ bụ nke ndị dị ndụ n'ihi na ọ bụ n'ebe ọ nọ ka mmadụ niile dị ndụ ụfọdụ n'etiti ndị ode akwụkwọ wee zasị onye ozizi ị nke ọma n'ihi na ha enweghị anya ike ọzọ ịjụ ya ajụjụ bụla. o wee sị ha ha si aṅa kwu na Kraịst ahụ bụ nwa Devid n'ihi na Devid onwe ya na-ekwu n'akwụkwọ abụọma sị onye nwe anyị siri onye nwe m nọdụ ala n'aka nri m ruo mgbe m ga-edo ndị iro gị ka ihe mgbakwasị ụkwụ nke ụkwụ gị abụọ ya mere David na-akpọ ya onye nwe ya o sikwa aṅa abụrụ nwa ya ma mgbe ndị Juu niile na-anụ okwu ya ọ sị ndị na-eso ụzọ ya na-esenu ndị ode akwụkwọ ndị na-achọ ijegharị n'uwe mwụda ndị na-ahụkwa ekele n'ọma ahịa niile unu n'anya na isi oche niile n'ụlọ nzukọ niile unu na isi ọnọdụ na oriri niile unu ndị na-eripịa ụlọ ndị inyom di ha nwụrụ ndị na-ekpekwa ogologo ekpere ka mmadụ wee hụ ha anya ndị a ga-enwe ezi ọmụma ikpe gabigara oke karị ndị ọzọ